ifuru ihe na-eme na nke ikpeazụ a dee amarọ na anyabụ ife erutechana everybody dee amarọ na anyabụ ife erutego onye ukwu lute onye nta aka dee nwanne si gara aga ka anyị nọkọta n'ụzọ ụtụtụ egbe na-aga n'elu dee egbe na-aha n'elu tom tom tom tom tom dee ọzọ the baby who side is aba anọkwazi ebe m na-agba ọzọ nekwazie one guy nọ na otu onye taịtaị otu onye Colombia otu onye gbanata otu onye Jonsi otu onye kama ọ ga adọrụ n'akwụkwọ de ya dọrọ n'isi ede otu onye York de ozugbo mma fụrụ dị guy de magba breki azia from na onye ala abụ nwanne mmadụ ka mmadụ gada ife onye anọrọ na face ebe ọpụta na ọnụ egbe naha de ozugbo na-erute onye a na-eti Mm-hmm. ọ onye naba onye naba ọ onye na ọ nwụọna onye naba onye naba na-enye tikata oh ya tikata ya ya masị mba na m ga-amarịrị ife mere disman ji eti ọnwụ ọnụ onye naba onye naba afrọd onye ala nwanne mmadụ ka mmadụ gana ife na-eme nde <laughs> ozugbo m ruru ya mr man what is your problem ọpụta na egbe a na-ada n'elu gaa na onye enu ebe a na-eti onye naba onye naba onye nwụrụ ife ozugbo m na-ekwu bịa ị gaghị abịa n'anya fashion ji wee bịa nyasị m na obodo a obodo a nwụọ ọzọ <laughs> nọ na manụ ebe a na-ada n'elu tia ya na-anụrụ ya ka e ebe <laughs> obodo anwụọ na <laughs> nwere ife m ga-emeri tupu onye a na-esi ebe a apụ maazị ya ka n'ife ọbụ agọtara m ebe ozi abịa na m ga-ebugoro ụzọ nta ga-eji wụọ abịa wuo mmadụ ebe is your way <laughs> there. maazị ife mere wụ na onye ruo orie na nke ikpeazụ anyị nọ na onye ruo orie ebe ọ bụ na ife mmemerụ tupu ị matụ ebe a ebe ọ bụ na iwu na mmego onye ga-anwụrụ tupu gị ebe a ife mere wụ na fụrụ gị n'anya na ibu na onye ala ma nwanne mmadụ ka ọ bụ na achọrọ ka ị nọ <laughs> enye asị m gị ya okwu anwụrụ tupu ya ebe a <laughs> maazị oke ruo orie ka nọ na nke ikpeazụ a <laughs> dị onye jonsi dị onye onye ihe ọkwa bịa n'anya n'elu nye n'anya na ala nye n'ekwa anya n'elu nye n'anya na ala nye bido egwu ozugbo na-enye feliz nọhịta pampampampam feliz nọhịta pam pam pam pam feliz nọhịta maka na feliz nọhịta Feliz Navidad, para para Feliz Navidad, Maganagari, Nagaragona. I wanna wish you a happy Josie Feliz. I wanna wish you a happy Josie Feliz. I wanna wish you a happy Josie Maganagari, Nagaragona wanna wish you a happy Will you eh? I wanna wish you a happy Josie. I wanna wish you a happy Josie. I gotta go. <laughs> Dero ozugbo kwụsịrị egwu dị eri. Ma ha bịa bịa wazi eri. Isi na nke a karịa na bibia bụ na-eje ma ala mma gwọta. Why are you running? One day. Why are you <laughs> running? Ọ na nke mere ebe dị gị mma nwanne metụrụ m aka na shia bọtị nwanne. N'ụzọ arụmozi a nwanne mmadụ biko. Sọsọrọ ọdọ ma YouTube chanel biko n'ọdụgo gọ ya dị nwanne. Onye ọbụla ekwetago nwanne obodo echigo nwanne. Na nke ikpeazụ abụzi onye na-agba onye na-agba nwanne mmadụ. Biko metụrụ m aka na shia bọtị biko sọsọrọ ọdọ ma YouTube chanel.